ọ na-abụ ezu ụka ahụ eri udene atọtuo ngịga ife gbasalụ dibịa bịazieru na nke ikpeazụ aghọzie ife egwuregwu ụmụaka ọ bụghọkwụzi sọsọ na ọ ghọrọ ife egwuregwu ụmụaka na ịjụọ m na mmasị asị na ife egwuregwu ụmụaka kazie mma kama na ọ ghọkwuziri ife ejizi eme oligo oli na arụrụ ala na mpụ na aghụghọ dị iche iche na mmadụ ga-ewere ego ya kwụnyelu mmadụ ego ka o wee rụọ ọrụ ya bụ onye akpachie ya bụ ego ife bụ ọrụ dibịa bụ n'oge gboo dibịa bụ ịchọba ịnụ eziokwu ijebe na nke dibịa dibịa bụ ịchọba ịgwọ ndụ ịzọ ndụ ịgwọ ọya ịchọba dibịa enwere ọtụtụ dibịa dị iche iche enwere dibịa mgbọrọgwụ na mkpa akwụkwọ enwere dibịa mgbafa enwere dibịa na-afụ ọfụ enwere dibịa na-afụ maka afọ enwere dibịa na-afụ maka ụmụazị enwere dibịa na-afụ maka afọ na-alụ mmadụ maọbụ afọ na-atụ mmadụ etu a enwere dibịa na-agwọ alụ nkịta ajụjụ m na-ajụ owo kedụzi ebe ndị dibịa na-agwọ alụ nkịta n'oge gboo kedu ebe ndị dibịa nọ maka na a na-asị na asa asa na akpọrọ kọlụ na akpọrọ kọlụ sọsọ kọlụ anyị na-afụzi kịta bụ kọlụ onye ọbụla mapụtaziri ịgba afọ alụ ọrụ kedu ebe ndị dibịa na-afụ maka ntaafọ ụmụazị kedu ebe ọ nọ kedu ebe ndị dibịa na-afụ maka ntiwa isi ụmụazị ọ na-ahazi akpa ụdị ndị a n'ọrụ n'oge kịta kedu ebe ndị dibịa na-afụ maka ụmụafọ ụmụazị ahazi akpa ụdị ndị a n'ọrụ kịta kedu ebe ndị dibịa na-afụ maka onye gbajiri ụkwụ maọbụ onye gbajiri aka kedu ndị ọgbara ọfụ a akpọrọ n'ụdị ọrụ ahụ ebee ka ha nọ maka na ndị ka na-agba ụkwụ na-agba aka kịta bụ ndị ochie e nwepụrụ na mbụ ndị ọfụ a ndị ọgbara ọfụ anyị a ọsọsọ ndị dibịa na-agba afa alụ ọrụ ka a na-akpọzi n'ọrụ kịta kedu ebe dibịa na-afụ maka ntiwa isi ụmụazị kedu ebe ha nọ aha akpọzi ụdị ndị a n'ọlụ kịta kedu ife mezinu kedu ebe ndị dibịa na-afụ maka e, kedu ife a na-akpọ ya na nkịta tara mmadụ asịsị jee n'obe nwa eke na-agwọ alụ nkịta kedu ebe ụdị ndị dibịa nọ anaghazi afụ ụdị onwe ozi onye a na-akpọ n'ụdị ọlụ kịta onye ọbụla mapụtazi weruzie akara aka na-achụzi ego n'ụdị ọjọwụrụ onwe ya ka m na-ekwu ndị dibịa ka m na-ekwukwa ndị pastọ maka na otu kọlụ kọlụ ahụ ka ọ bụ maka na onye ọbụla ga-ejeje kwedo aka na ndị dibịa ee eh, ndị dibịa ji mee nke a ka a na-agwa okeke ka a na-agwa oke afọ maka na mgbe gboo onye na-ejere chukwu ozi nwere ebe ọ na-eketa nke ya e kedu ebe ndị a kpọziri n'ụdị kọlụ a kịta onye ọbụla akpọzi na kọl kịta ọ chọbaga ka ọ ya esi fu ụzọ ka ọ ya esi bu amụmụ ka ọ ya esi chi ụgbọ afa kedu ebe ụdị ndị dibịa ngụ gasịrị kedu ebe ndị a kpọziri n'ụdị kọl a kedu ebe ha jebe ndị be anyị si na okenye ahụ anọ n'ụlọ ewu amụọ n'ọgbụrị mana nkịta ọ dụzi ka okenye nwanụ na-ejizi aka ya eji achịta anya bụ ọgbụrị nwa ya ewu na-achọ ịmụ nwa na-edo ya anya ọ nọrọ ebe ahụ mụọ nwa kedu ife na-emezi na ụmụ afọ igbo ka a na-agwa okeke ka a na-agwa oke afọ ka a na-agwa aka nri ka a na-agwa aka ekpe taataa ife anyị bụ ụmụ afọ igbo ketaziri bụ ọnọzi ọdụ ka ya si na anyị igbo tiwaziri ụzọ na abụ ndị a bụ ndị na-eje ụka ndị a bụ ndị na-eme omenala ewelie na-anụ ọgụ enweghị isi ife anyị bụ ụmụnne kwesịrị ijikọta aka ọnụ anyị ncha bụ mmadụ mmadụ tupu enwee ife dịka na a na-eme omenala maọbụ na a na-eje ụka anyị chefuziri onwe anyị wezielu ife kwesịrị ka anyị weru na-enyere onwe anyị aka wezielu ife kwesịrị ka anyị weru na-enyelu mmadụ aka werie wee na-akpa mkpamkpa na-ekwo ekwolo dị iche iche na anyaukwu dị iche iche na-akpa akparamagwa na-ekwesịghị ka anyị na-akpa were na-etebe onwe anyị onye ụka fụ onye dibịa ọsi ya nọ na-eji ọkụ mmụọ o jikwa eme nke o ji eme nke ọzọ onye dibịa fụ onye ụka ọ kọwairi ya ọnụ nke ọnụ ụkwụ aka na amaghị ejije ụmụ ahịa gị bụ onye dibịa na-akọ onye ụka ọnụ ọkwa sị na dibịa anaghị achọ okwu ọkwa sị na dibịa na-akwụba aka ya ọtọ ngị bụ onye ụka na-achọ na-akọ onye dibịa ọnụ na-asị ya na ọ ya ọkụ mmụọ na ọ ya eme nke a echekwa m na asị na ndị na-eje ụka na-akwụba aka ha ọtọ kedu ife na-emenụ ka anyị bụ ụmụafọ igbo ka anyị kwakọnatakọ na nke anyị akarịa na ka anyị jide aka anyị ọnụ ajụjụ m bụrụ m jụrụ bụ ụmụ dibịa mkpọsịrị kedu ebe ha nọ ọ na-ahazi akpa ụdị a n'oge kịta ajụjụ ka njọ n'oge gboo a na-enwe dibịa na-awa etuto asị na etuto telu mmadụ ka a kpọjere ya okeke ma ọwụ okafọ ma ọwụ mgbe na n'ọnyanwa na-awa etuto a na-enwe dibịa dị etu a mana kịta anyị ahazi afụ ụdị dibịa ahụ dibịa anyị na-afụzi kịta onye ahụ chanite ha kwa a na-akpọrọ ya kọọlụ ọ chọba afọ ya ọ ya agba chọba ego ọ ya ana ka ọ dụ n'ụka ka ọ dụ n'ọdịnala otu okwu ahụ ofu akwa ka nne na nwa ya ma ka nna ajụ okeke ka nna ajụ oke afọ maka na ha nche awụ kọọlụ kọọlụ ahụ ka anyị gwa na onwe anyị eziokwu ka anyị gwa na onwe anyị eziokwu na oge anyị ji aghọ aghụghọ aga na ka anyị hapụ ijizi aka anyị na-emegide onwe anyị dibịa ndị na-agwọ nta afọ, dibịa ndị na-awụ etuto dibịa ndị na-agwọ arụ nkịta na ndị ọzọ kedu ebe ha nọ maka na ife awụ nka na ụzụ anyị nwere ka ọ na-ana ana anyị bụ ụmụ igbo anyị na-ekwu na ndị nna nna anyị ha merụ nke ọjọọ na o mere nke ọjọọ nke ọma ha metalụ debere anyị one ka anyị chekwara ndị igbo ndị nna nna anyị ha meru ha merụ mpụ ha mere alụ ha merụ nke a nke ọma ha metalụ debere anyị one ka anyị chukwarụ one ka anyị debelụ anyị nwabụ ndị na-atụ ndị nna nna anyị ọnụ na ha metalụ nke ọjọọ ngị nwa na onwe gị nọ na-ene m anya nke ọma one ka ị metagoro nke ọma one ka ị metagoro ka ọ ka ha m otu a n'ọnụ maka na asị na e, ka ekwube nyawa okwu anyị ebido taa kwugide ya oto ogologo ada ndị gboo bụ afa m nyere m aka zọnyekwu na ngalaba okwu tụsaalụ m ozi a ma pinyere m aka na-akara ịfụnanya ndewonu